Ndị injinia na-ama akwụkwọ (engineers are smart or engineers are intelligent). na-ama akwụkwọ (engineers are smart or engineers are intelligent).